mkpughe isi nke iri na otu e wee nye m amị yiri mkpanaka otu onye wee sị bilie tụkwa ụlọ nsọ nke Chineke na ebe ịchụ àjà ya na ndị na-akpọ isiala n'ime ya ma obi nke dị n'ezi ụlọ nsọ ahụ rapụ ya n'ezi atụkwala ya n'ihi na ewerewo ya nye ndị mba ọzọ ha ga-azọdakwa obodo nsọ ahụ ọgụ ọnwa abụọ na abụọ m ga-enyekwa ndị ama m abụọ ike ha ga-ebukwa amụma nna ụbọchị atọ na ọgụ atọ kwa ha akwa mkpe ndị a bụ osisi oliv abụọ ahụ na ihe ịdọba oriọna abụọ ahụ ndị na-eguzo n'iru onye nwe ụwa ọ bụrụkwa na onye ọbụla chọrọ imejọ ha ọkụ na-esi n'ọnụ ha pụta na-eripịakwa ndị iro ha ọ bụrụkwa na onye ọbụla ga-achọ imejọ ha agaghị igbu ya otu a ndị a nwere ike imechi eluigwe ka mmiri wee ghara izo n'ụbọchị niile nke amụma ha ha nwekwara ike n'ebe mmiri niile dị ime ka ha gbanwee ọbara na iwere ihe otiti niile ọbụla tinye ụwa ka mgbe ha ga-achọra ma mgbe ọbụla ha ga-agbazuwe ama ha anụ ọhịa ahụ nke na-esi n'abịsị ahụ rigopụta ga-ebu agha megide ha merikwa ha gbukwa ha ozu ha wee dị n'ama nke obodo ukwu ahụ bụ nke a na-akpọ Sọdọm n'Ijipt n'ụzọ nke mmụọ nsọ ebe a kpọgidekwara onye nwe ha n'obe mmadụ wee si n'etiti ndị niile na ebo niile na asụsụ niile na mba niile pụta na-ele ozu ha ụbọchị atọ na nkera otu ụbọchị ekweghịkwa ka a tọgbuo ozu ha n'ili ndị bi n'elu ụwa na-aṅụrịkwa ọṅụ n'isi ha obi na-atọkwa ha ụtọ ha ga-ezigarịtakwa onwe ha onyinye n'ihi na ndị amụma abụọ ndị a mekpara ndị bi n'elu ụwa arụ mgbe ụbọchị atọ na nkere otu ụbọchị ahụ gasịrị mmụọ nke ndụ nke si na Chineke pụta wee bata n'ime ha ha wee guzo n'ukwu ha oke egwu wee dakwasị ndị na-ekiri ha ha wee nụ oke olu nke si n'eluigwe daa ka ọ na-asị ha rigotanụ n'ebe a ha wee rigo ruo igwe n'ime igwe ojii ahụ ndị iro ha kirikwara ha n'otu ego awa ahụ oke ala ọma wee daa otu ụzọ n'ụzọ iri nke obodo ahụ wee daa ruo ala e wee bue nnu mmadụ iri na nnu asaa na ọgụ iri n'ime ala ọmajiji ahụ bụ ndị nwere aha ndị fọdụrụ wee tụọ egwu ha wee nye Chineke nke eluigwe otuto ahụ nke abụọ agabigaworo lee ahụ nke atọ na-abịa ọsọ ọsọ mmụọ ozi nke asaa wee fuo opi oke olu wee daa n'eluigwe ha wee sị alaeze nke ụwa aghọwo alaeze nke onye nwe anyị na nke kraịst ya ọ ga-abụkwa eze ruo mgbe niile ebighị oru ndị okenye na anụ ahụ ndị na-anọdụ n'iru chineke n'elu oche eze ha wee daa kpuchie eru ha n'ala wee kpọọ isi ala nye chineke sị anyị na-ekele gị onye nwe chineke onye pụrụ ime ihe niile onye na-adị adị onye dịkwa dịkwarị n'ihi na ị werewo oke ike gị ị eze mba niile wee wee iwe iwe gị wee bịa ya na oke ikpe ndị nwụrụ anwụ ikpe na inye ndị oru gị bụ ndị amụma na ndị nsọ na ndị na-atụ egwu aha gị ndị nta na ndị ukwu ụgwọ ọrụ ha na imebi ndị ahụ na-emebi ụwa e wee meghee ụlọ nsọ nke Chineke nke dị n'eluigwe e wee hụ igbe nke ọgbụgba ndụ ya n'ụlọ nsọ ya amụma na olu na egbe eluigwe na ala ọma jijiji na oke akụ mmiri igwe wee soo